AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa udo dịrị gị ka Chineke nọnyere gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme n'ụzọ gị niile biko n'ụbọchị taa anyị abịala ọzọ na nnọkọ nke anyị nwere bụ ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ chetakwa na ọ bụ oke na ọlụ anyị ị na-enyerịta onwe anyị aka ị na-adụrịta onwe anyị ọdụ ị na-akasịrịta onwe anyị obi ya mere ka anyị na-atụgharị isiokwu a nke na-asị alụla ọgụ a n'isi alụla ọgụ a n'isi amaara m na onye nwe m ga-edu anyị ịghọta ihe nke anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa m na-asị gị biko alụla ọgụ a n'isi anyị na-ezute nramahụ n'ụzọ dị iche iche na ndụ nke a ekwela ka ihe ọ bụla nke na-eme gị bụrụ nke ị ga-agbachi nkịtị ghara ịchọpụta isi ya ịmata ihe nke na-eme n'ime ndụ gị mgbe gara aga ọ dị otu nwokorobịa nke ahụ na-esi ike akpọga ya n'ụlọ ọgwụ ebe a na-azụ ndị o doro anya ilekọta maka ahụike ma nramahụ nwoke a bụ nke gbasara afọ inye ya nsogbu ọ bụ ọrịa afọ ka o bu gaa n'ụlọ ọgwụ ahụ mgbe eji na-enye ya ọgwụ n'ihi na ndị ọkachamara ndị na-elekọta ya abụrụla ndị mere nchịchọ ịchọpụta ihe nke na-enye ya nsogbu ma mgbe ha ji na-agwọ ya n'ụzọ dị otu ahụ dịka ihe nke ha chọpụtara si dị ọ dịghị ihe a na-ahụ bụ ihe dị iche nwoke nọ ebe ahụ na-anwụ na mgbugha niile eme imo ọ dịghị nke na-enwe isi Ma otu ụbọchị, Ma otu ụbọchị, otu nwoke nke bụkwa onye o doro anya ịhụ maka ahụike bịa chewe ya sị ọ bụ gịnị bụ ihe kpatara ihe ọbụla nke a na-eme nwoke a anaghị anata ọgwụgwọ nke kwesịrị ekwesị nke ka nke kama ọ ga-anata ọgwụgwọ a na-enwe nramahụ ndị ọzọ dị iche iche oyi a na-ama ya kwa ụbọchị nwoke a bịa wepụta ohere legharịa nwoke a ahụ ọ bụ gịnị ka o mere ọ dị n'akụkụ ahụ ya ebe ọ kụtụrụ aka n'akụkụ ahụ nke a kụtụrụ aka bụ ebe imejide. n'ihi na ndị ọkachamara mere ka o doo anya sị ọ bụrụ na onye nwee nramahụ n'ebe ahụ ịkụtụ e ya aka ọ ga-afụ ya ụfụ mgbe eji kụtụ nwoke a aka ebe ahụ ya fụọ ya ụfụ onye ọkachamara ahụ bịa mata si n'ezie na imeji nwoke a enwee na nramahụ n'ihi na ofu ahụ ọ fụrụ ya mgbe a kụtụrụ ya aka zipụtara na ọ dị ka ebe ahụ bara avụ ọ dị ihe kpatara avụ ji baa na imeji ya abịa chọọ ụzọ gbanwee ihe nke eji na-elekọta nwoke anya na-etufughị mgbe nwoke a bụ onye biliri n'ụlọ ọgwụ laa n'ụlọ ya na ahụike ya mere n'ụbọchị taa m na-achọ ime ka anyị mara mụ na gị mgbe anyị na-ezute nramahụ niile nke anyị na-ezute na ndụ nke a ndị ahụ na-anaghịkwa anyị megharịa ahụ ndị ahụ na-eri anyị echiche na nkịtị leba anya n'ime ndụ gị biko lee mmadụ dị ka Ribeka n'akwụkwọ nsọ bụ nwunye isak nwa Abraham lee n'anya mgbe ọ dị ime a na ụkpara nke na-akpa ya n'ime afọ bụ nke dị egwu ya jụọ ese n'aka Chineke eme ka ọ mata na mba abụọ dị ike bụ ndị nke ọ gaje ịmụ mgbe ọ mụrụ nwa otu ahụ ka ọ dị a na-eme ka anyị mara n'ụbọchị taa na ụzọ naanị nke ị ga-esi chọpụta ihe na-eme na ndụ gị ma ọ bụ na nramahụ gị niile bụ ịchọ isi ya na mbụ ọrịa akọm ma ịba bụ nke lara ọtụtụ ndụ n'iyi ruo mgbe ndị nchọpụta nke ọgbara ọgbarigboghara bịara matasị na ọ bụ anwụnta bụ ihe na-ebute nrịrịa dị otu a abịa bido nwenwe ọgwụgwọ maka akọm ma ọ bụ ịba ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ nsọ n'akwụkwọ Joshua isi asaa amaokwu nke asaa anyị ga-achọpụta ebe ahụ na ọ dị mgbe ndị Izrel na ndị Ai nwere ndọrọ ndọrọ e mere ka amata si na ndị ai ntakịrị obodo ọ ebe ha gara aga bụ ndị kpochapụrụ Israel mma Joshua ga-ajụwa Chineke ajụjụ si ọ bụ gịnị kpatara nke a ji na-eme eme ka ihe doo ya anya gị onye na-ege ntị mgbe ihe doro ya anya ya kpagharịa agwa ihe ebido gawara Israel nke ọma mgbe ihe na-ana agazi agazi na ndụ gị akụkụwala aka gị chọọ ihe ị kwesịrị ime jụọ Chineke ajụjụ ọ bụ ya bụ ebe m na-agaje ilere anya na ibe gị alụchala dị ịlụbeghị dị, jụọ Chineke ajụjụ ahịa gị ahụ nke na-anaghị aga nke ọma jụọ Chineke ma ọ dị ụzọ ọzọ a chọrọ izi gị ị ga-esi wepụ ndụ mgbe ọrụ gị na-anaghị aga nke ọma jụọ Chineke ajụjụ ihe nke ị kwesịrị ime ọtụtụ nramahụ ndị dị ike ka anyị na-ezute ọtụtụ pụrụ ịbụ na onye iro gbachiri ụzọ gị isi aṅaa alụso onye iro ọgụ na-abụghị mgbe ị gakwuru Chineke n'ikpere gị na ekpere onye nwe anyị anụ arịrịọ gị ihe ị kwesịrị ime dịka anyị na-ekwu bụ ịchọpụta ebe ihe nke na-eme gị si ebe ọ gbanyere mgbọrọgwụ ịchọpụta ebe mgbọrọgwụ ihe nke na-eme gị ma ọ bụ nramahụ gị dị n'ezie mgbe na-adịghị anya ị ga-ahụ na ị ga-abụ onye ga-esi n'ụzọ dị otu ahụ nwere onwe gị ya mere ka anyị na-achịkọta okwu a ọnụ n'ụbọchị taa biko anụla ọgụ ọbụla, achụla nramahụ gị n'isi chọpụta ihe nramahụ ahụ bụ ka ị wee nwee ike maa ya mgba ma bụrụ onye ga-apụta na mmeri ya dịrị gị otu a chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at at yahoo dot ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị onye ike gwụrụ na-eje ije n'olileanya kebu

tunyere ezi nwa chineke ọma na-ege ntị ka anyị kelee ije ọma kanụ na ezinne uru akpa ụmụnne anyị nwanyị ndị nyere anyị ọma nke pụrụ iche unu emeela arị ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka chineke nye unu ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi queen grace okechukwu ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nso gee ma nata ngọzi dị n'ime ya hallelujah amen nzọpụta nke chineke bụ isiokwu ọzọ eluigwe na-aga ikpughere anyị n'oge awa chi ọgbụgba ndụ o onye hụrụ m n'anya onye na-azụju anyị afọ site n'okwu ọnụ gị okwu nke na-enye ndụ okwu nke juru na amara bịa zọpụta ndị gị n'oge awa site n'okwu agbamume a onye nwe m mejuo m n'ike gị tọghepụ m ire m kwuo onye nwe m n'ime m na apụdịghị m ikwu bịa mere onwe gị aha site n'isiokwu a ka ngọzi bụrụ nke ụmụ gị ebe otuto niile na nsọpụrụ niile ga-abụrụ nke naanị gị site n'ugbo ọrụ mgbe niile ebighị ebi amen nzọpụta nke chineke akwụkwọ mere ka anyị mara n'akwụkwọ jọn nke mbụ isi iri na abụọ ebe anyị ga-ewere ihe ọgụgụ anyị ọ sị na ka ha rabụ ndị na-ara ya ha ka o nyere ike ịhụ ụmụ chineke bụ ndị kwere n'aha ya nzọpụta nke chineke ị chọrọ nzọpụta nke chineke emepere anya onye ọbụla nke ga-ekwere ịnara ya nke ga-ekwere ịghọ ụmụ chineke ị kwere ịnara chineke o nyela gị ike ịghọ nwa ya ọ bụghị mmadụ ga-akpọbata gị ọ bụ nhọrọ nke ị ga-eme n'onwe gị nzọpụta nke chineke ọ dịrị onye ukwu ọ dịrị onye nta ọ dịrị nwoke ọ dịrị nwaanyị ọ dịrị nne ọ dịrị nna n'ihi na nzọpụta bụ n'isi n'isi nzọpụta nke chineke dịrị onye ọbụla ka ha ra bụ ndị na-ara ya ka ha ra na agbụrụ niile ka ha ra bụ ndị na-ara ya ha ka o nyere ike ịghọ ụmụ chineke bụ ndị kwere n'aha ya e nwere ụmụ chineke ebe niile gịnị bụ nzọpụta nke chineke a dịka ekpughere n'akwụkwọ jọn isi atọ amaokwu nkiri na isii ịhụnanya chineke dịka ekpughere ya nye anyị ebe ahụ ọ sị na chineke hụrụ ụwa n'anya otu a ọ bụ na o nyere ọkpara nke ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya ka o wee ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi ka ha rabụ ndị kwere na ya nzọpụta nke chineke o kpughere ya nye anyị ụkpụrụ nke mbụ onye na anyị ọkpara ya bụ jizọs kraịst ya bụ anwụ ọnwụ n'ihi ndị mmehie dịka anyị ka ha rabụ ndị kwere na ya onye ọbụla nke kwere na ya ka ọ bụrụ onye azọpụtara azọpụta ka ọ bụrụ onye na-agaghị ala n'iyi ka ọ bụrụ onye ga-enwe ndụ ebighị ebi a nnabata dị nsọ nye ndị niile na-ara na ya nnabata dị oke mkpa ọ dịghị ọ naghị achụpụ gị mgbe ọ bụla ịchegharị laghachikwute jizọs ọ dịghị onye ga-achụpụ gị n'ebe ọ nọ ọ sị na ịlaghachikwute ya nara ya chegharịa laghachikwute ya ọ bụrụ na ị soro m ị ga-ahụ na nke a bụ ezi olileanya dị ndụ nye ndị niile kwere na ya gịnị ka nke a pụtara n'agbanyeghị otu mmehie anyị siri dị n'agbanyeghị otu anyị na-esila aga mie n'ime mmehie ọkpụkpọ oku dịkwara mụ na gị abụọ ọkpụkpọ oku dị olileanya ọkpụkpọ oku dị olileanya onye na jizọs ọkpara ya n'ihi mmehie anyị ka ọ bịa nọpụta ndị ya ọkpụkpọ oku a dịrị onye ukwu ọkpụkpọ oku a dịrị onye nta a olileanya nke a dị ngozi ọ dịkwa ebube chineke ukwu ahụ bụ onye nzọpụta jizọs kraịst ọ bụghị mmadụ ga-azọpụta gị naanị jizọs na-azọpụta ndị ya naanị jizọs na-azọpụta ndị ya ọ bụrụ na anyị jụọ ole dị gị ebe nzọpụta na-esi abịa a site n'oru baa na nwere onwe mgbe anyị nọ na mmehie anyị bụ oru nke mmehie mgbe anyị nọ na mmehie anyị bụ oru nye mmehie mana ọ bụrụ na anyị kwere na jizọs bịakwute ya ya anabata anyị sachaa anyị anyị na-enwere onwe anyị si na mmehie pụọ ọ bụrụ na ịgụ akwụkwọ Jọn isi asatọ amaokwu nke iri atọ na isii ọ sị ya mere ọ bụrụ na ọkpara ga-eme ka anyị pụọ n'oru na anyị ga-apụ n'oru n'ezie ọ na-edubakwa anyị n'ịmara kraịst na-ekwupụtakwa ya onye pụrụ n'oru na-enwe ọṅụ pụrụ iche ọṅụ nke ịmara kraịst na-apụ iche ọ na-enye gị ọṅụ nke nzọpụta pụrụ iche ọ na-enye gị ọṅụ nke ị ga-eji na-ekwupụta ya mgbe ọbụla ọ na-eduba anyị n'ibu ezi onye na-eso ụzọ kraịst ma dịkwa uju n'ije ozi ya onye jehova mere ka o si n'oru mmehie pụọ ọ na-enwe ọṅụ ijere kraịst ozi ọ na-enwe obi dị ọkụ ikwupụta kraịst a ọ na-eme ka anyị na-enwe aṅụrị mgbe ọbụla n'ihi na isi n'oru pụọ na-enye ọṅụ mgbe ọbụla anyị nọ n'oru anyị nọ n'ụjọ mana mgbe ọbụla anyị si n'oru pụọ anyị enweela ọṅụ dị iche e nwere ọṅụ jehova kwadoro e nwere ọṅụ nke bụ ọṅụ nke nzọpụta gịnị ka nzọpụta chineke gụnyere mgbe ọbụla chineke mere ka isi n'oru mmehie pụọ a ị ga-ahụ na ọ ga-enye gị obi dị ọcha ọ ga-enye gị ndụ ọhụrụ obi gị ga-adị ọcha ihe ndị ị hụrụ n'anya na mgbe ochie ndị na-adịghị ma ị ga-abịa kpọọ ha asị n'ihi na onye na-aga obi ọcha nye gị ndụ ọhụrụ ije ozi na ibi ezi ndụ nye chineke ị ga-amalite ijere chineke ozi n'ihi na mmehie agaghị ekwe gị jere chineke ozi ị gaghị ebiri chineke ezi ndụ mgbe ị nọ na mmehie ọ bụ naanị mgbe ị kwere n'aha ya hapụ mmehie bịakwute ya ka ị ga-enwe ike nata ikike n'aka chineke ijere ya ozi biere chineke ezi ndụ nwanne anyị pọl bụ onye eji amezi atọ atụ na mgbe chineke mere ka o si na oru mmehie pụọ chineke nyere ya ikike pụrụ iche <laughs> ijere ya ozi ọbụna dị kpọte ndị nwụrụ anwụ o jere ọtụtụ ozi n'ime akwụkwọ nsọ kpọte ndị nwụrụ anwụ n'ihi ọṅụ nke nzọpụta na chineke tọrọ ya n'agbụ mee ka o si n'oru nke mmehie pụta chineke nye ya ikike pụrụ iche ịlụ ọrụ pụrụ iche n'ihi nzọpụta ya ikike ahụ na ọlụ nzọpụta ahụ dịkwara mena taa ọ bụrụ na anyị kwe na jizọs bịakwute ya nye ya obi anyị ka o mee ka anyị si n'oru nke mmehie anyị ga-amalite ijere ya ozi anyị ga-amalite iritere mkpụrụ obi n'uru anyị ga-amalite ịbụ ndị ga-eme ka ndị ọzọ kwere na chineke dị na ọ bụ naanị a pụrụ ịtọ mmadụ na agbụ gịnị bụ ebumnobi nke nzọpụta nke chineke <laughs> ọ bụ ime ka anyị yie kraịst ebumnobi nzọpụta bụ ka anyị yie kraịst ọ bụkwa na inwe ohere jee na akwụkwọ Jọn nke mbụ gị gụọrọ m amaokwu nke atọ n'isi nke atọ ya ị ga-ahụ na kraịst chọrọ ka anyị yie ya isi atọ Jọn nke mbụ isi atọ amaokwu nke atọ ebumnobi kraịst ịzọpụta anyị abụghị ka anyị nwụọ ọnwụ ike ọ bụghị ka ihe gara anyị nke ọjọọ ọ bụghị ka anyị bụrụ ndị a ga na-akwa emu n'ụwa ọ bụghị ka anyị banye n'ụwa ogbenye ọ bụ ka anyị banye n'ụwa ọma ka anyị yie kraịst ka anyị na kraịst nọrọ oge niile n'ihi na o kwere anyị nkwa nka na akwụkwọ Jọn isi iri na anọ ya sị na ọ gwara anyị na ya alawala na ọ bụrụkwa na ya na ya gawala idoziri anyị ebe ebe a gara idoziri anyị na ya gajekwa ịbịa ọzọ a mgbe a ga-abịa ọzọ na ya ga-abịakwa nara anyị nye onwe ya ka anyị na ya wee nọrọ site n'ugbu a ruo mgbe niile ebighị ebi mepee obi gị mepee obi gị kwe ka kraịst bata n'obi gị kwe ka kraịst bata n'obi gị ime ka kraịst bata n'obi gị ị ga-enwe udo pụrụ iche ị ga-enwe udo pụrụ iche ị chọrọ udo n'ime obi gị mepee obi gị nabata nzọpụta nke chineke ị chọrọ udo ezi udo udo nke chineke mee ka jizọs bata n'obi gị njọ gị ka ọ ga-ebupụ abalị ghọrọ gị ehihie njọ gị ka ọ ga-ebupụ abalị ghọrọ gị ehihie njọ gị ka ọ ga-ebupụ abalị ghọrọ gị ehihie mee ka jizọs bata n'obi gị amen amen amen amen n'obi ụtọ ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ n'ihe gbasara ezinụlọ anyị mana ahụ anyị anyị na-arịọ ka mara Chineke nọnyere gị ka anyị kelekwa onye mgbasa ozi Queen Grace Okechukwu onye wetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa nwa Chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka anyị ji na-ekele unu ma na-asị ka anyị kelee nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị site na Kaduna steeti anyị na-arịọ ka udo Chineke ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen otu ọka ka njikwa na-ekele nwanne anyị nwoke Jọn onye na-akpọtụkwara anyị site na kaduna steeti n'ezie anyị nwere ụmụnne ndị dị mma na-akpọtụrụ anyị site na kaduna ndị na-akpọtụrụ anyị site na jos anyị na-ekele nwanne anyị nwoke emeka isiogu onye na-akpọtụrụ anyị arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị n'ime afọ a ka udo ya chịa n'ime ezinụlọ gị ka anyị kelekwa Jeromi onye na-akpọtụrụ anyị site na Jos Nigeria imeela na-akpọtụrụ anyị anyị ma na udo Chineke ga-achị n'ime ezinụlọ gị nwanne anyị nwoke Augustine favọ onye kpọtụrụ anyị site na O&A Ikene Rema Ogun steeti imeela mkpọtụrụ anyị ara ekpere anyị bụ ka udo Chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs ọ bụ ma na Sọnde nwanne anyị nwoke onye na-akpọtụrụ anyị na-ege okwu Chineke site na Bauchi steeti ka anyị kelekwa nwanne anyị nwoke Sylvester onye na-akpọtụrụ anyị site na bapok universiti steeti Ileshion Remo unu emeela ụmụ Chineke ọma na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka udo na amara Chineke nọnyere ndị kpọtụrụ anyị ma ndị na-akpọtụbere anyị n'aha Jizọs amen bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo